Ọpụpụ Isiokwu nke iri abụọ na otu. Ma ndị a bụ ikpe nke ị ga-etinye n'iru ha Mgbe ịgbata oru bụ onye Hibru. Arọ isii ka ọ ga-abụ oru gị, na n'arọ nke asaa ọ ga-apụ nwere onwe ya n'efu. Ọ bụrụ na ọ bata naanị ya, ọ ga-apụ naanị ya. Ọ bụrụ na onye nwere nwunye ka ọ bụ, nwunye ya ga-esokwa ya ụwa. Ọ bụrụ na onye nwe ya enye ya nwunye, nwaanyị ahụ ewee mụara ya ụmụ ndị ikom maọbụ ụmụ ndị inyom, nwaanyị ahụ na ụmụ ya ga-abụ ihe onye nwe ya nwere, ma ọ ga-apụ naanị ya. ma ọ bụrụ na oru ahụ asị n'ezie ahụrụ m onye nwe m na nwunye m na ụmụ m n'anya m gaghị nwere onwe m onye nwe ya ga-emekwa ka ọ bịakute Chineke nso ọ ga-emekwa ka ọ bịarue nso ọnụ ụzọ ma ọ nso awara ụzọ onye nwe ya ga-ewere ara rapue ntị ya ọ ga-abụkwa oru ya ruo mgbe ebighị ebi ma mgbe nwoke ga-ere nwa ya nwaanyị ka ọ bụrụ oru nwanyị, ọ gaghị apụ dịka ọpụpụ oru ndị ikom ọ bụrụ na ọ jọọ njọ n'anya onye nwe ya bụ onye kwere na ya onwe ya ga-alụ ya na nwunye ọ ga-ekwekwa ka agbapụta ya ọ gaghị enwe ike ire ya nye ndị ala ọzọ N'ihi na ọ ghọgburu ya ma ọ bụrụ na o kwere na nwa ya nwoke ga-alụ ya dịka ihe ekpere n'ikpe banyere ụmụ ndị inyom si dị otu a ka ọ ga-eme ya ọ bụrụ na ọ lụtara ya nwunye ọzọ, ọ gaghị ewebi anụ oriri ya na ihe mgbokwasị ya na ihe kwesịrị ya dịka nwunye. Ma ọ bụrụ na o meghị ihe atọ ndị a nye ya, ọ ga-apụkwa n'efu na-enye gị ego. Onye na-etigbu mmadụ o wee nwụọ, aghaghị ime ka ọ nwụọ. Ma onye na-echeghị anwụ, ma Chineke mere ka ọ daba n'aka ya, m ga-edoro gị ebe ọ ga-agbalaga. Ma mgbe onye ọ bụla ga-ewere nganga bịakwasị ibe ya Igbu ya n'aghụghọ n'ebe ịchụ àjà m ka ị ga ewepụ ya ka ọ onye na-eti nna ya maọbụ nne ya ihe aghaghị ime ka ọ onye na-ezu mmadụ n'ori ree ya ọ na na sị na ahụ ya n'aka ya aghaghị ime ka ọ onye na-akọcha nna ya maọbụ nne ya aghaghị ime ka ọ nwụọ. Mgbe ndị ikom na-ese okwu, ma otu n'ime ha ewere nkume ma ọ bụ iwere ọkpọ tii ibe ya, ma ọ nwụghị, ma o dina n'ihe ndina ọrịa, ma ọ bụrụ na o bilie jegharị n'ezi dabere na mkpanaka ya, a ga-agụ onye tiri ya n'onye ikpe na-amaghị. ọ bụ naanị na ọ ga-enye ya ihe banyere mgburu ya, mekwa ka arụ ya dị ike nke ọma Mgbe onye ọbụlà gà-ewère mkpanaka tii orù ya nwoke màọ̀bụ̀ orù ya nwaànyị̀ ò wèe nwa n'òkpuru̇ aka ya, àghaghị̀ ịbọ̀ ọbọ̀ ya n'àrụ ya, ma otu ọ dị̀ ọ bụrụ nà otù ụbọ̀chị̀ màọ̀bụ̀ ụbọ̀chị̀ àbụwa kà ọ gà-anọ̀rụ agaghị abọ ọbọ ya na arụ ya n'ihi na ego ya ka ọ bụ mgbe ndị ikom na-alụ ọgụ wee tie nwaanyị dị ime ihe ime ya wee pụọ ma ajọ ihe apụtaghị aghaghị iri ya nra dịka di nwaanyị ahụ ga-atụkwasị ya ọ ga-enyekwa site n'aka ndị ikpe ma ọ bụrụ na ajọ ihe apụta ị ga-emekwa ka ndụ laara ndụ, anya lara anya eze lara eze aka lara aka ụkwụ lara ụkwụ ịda ọkụ lara ịda ọkụ ogbugbu mma lara ogbugbu mma, ofere ụtarị lara ụfere ụtarị. Mgbe onye ọ bụla ga-eti anya uru ya nwoke ma ọ bụ anya uru ya nwanyị ihe wee bibie ya ọ ga-ezipụkwa ya ka o nwere onwe ya n'ihi anya ya ọ bụrụkwa na o mee ka eze uru ya nwoke bụ eze uru ya nwanyị dapụ ọ ga-ezipụkwa ya ka o nwere onwe ya n'ihi eze ya mgbe ehi ga-asọ nwoke bụ nwanyị mpi, o wee nwụọ àghaghị ịtụgbu ehi ahụ na nkume agaghị erikwa anụ ya ma a ga-agụ onye nwe ehi ahụ na onye ikpe na-amaghị ma ọ bụrụ na ehi ahụ bụ ehi na-asọ mpi na mgbe gara aga e wee gbaara onye nwe ya ama ma o debeghị ya nke ọma kama o mere ka nwoke maọbụ nwanyị nwụọ a ga-atụgbu ehi ahụ na nkume ọzọkwa a ga-eme ka onye nwe ya nwụọ ọ bụrụ na ihe ikpuchi mmehie ya ka a ga-atụkwasị ya ọ ga-enye ihe mgbapụta nke ndụ ya dịka ihe niile a ga-atụkwasị ya si dị ma ọ bụ nwa nwoke ka ọ sọrọ mpi ma ọ bụ nwa nwaanyị ka ọ sọrọ mpi dịka ikpe a si dị ka a ga-eme ya ọ bụrụ na oru nwoke ma ọ bụ oru nwaanyị ka ehi ahụ sọrọ mpi oru shekel ọlaọcha na iri ka ọ ga-enye onye nwe ya a ga àtụgbukwa ehi ahụ mgbe onye ga ọbụlà olulu ma ọ bụ mgbe onye ọbụlà gà-ègwu olùlù ghàra imechi ya, ehi màọ̀bụ̀ ibu ibū e wee dabà n'ime ya, onye nwe olulu ahụ ga àkwụghàchi ihe. Ego ka ọ gà-ènyeghàchi onye nwe ya, nke nwụrụ anwụ ga àbụkwa ǹkè akā ya. Mgbe ehi onye ọbụlà ga-emerụ ehi nke mmadụ ibe ya àrụ wee nwa ha ga-erekwa ehi dị ndụ, kee ego ya ọzọkwa, nke nwụrụ anwụ ka ha gà-ekè màọ̀bụ̀ a sị nà a mààrà na ehi ahụ bụ̀ ehi na-asọ m̀pì nà m̀gbe gara aga, ma onye nwe ya edebeghị ya nke ọma ọ ghaghị̀ ịkwụghachi ehi n'ọnọ̀dụ̀ ehi ahụ̀ nke nwụrụ anwụ ga abụkwa nke aka ya